AWR Adventist World Radio Redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa na-ege ntị ekele m unu ọ dị mma na anyị nwere ohere anyị ileba anya n'okwu ole na ole isiokwu anyị ji taa bụ na o kwesịrị ka anyị kwuo okwu ga na-akwali mmadụ ibe anyị ime ihe ọma anyị na-akwu okwu ga na-akwali mmadụ ibe anyị ime ihe ọma okwu nwere ike ọ dị ike dị n'okwu ị nwere ike site n'okwu ọnụ mee mmadụ eme ihe ọma ị nwekwara ike site n'okwu ọnụ gị mee mmadụ bido mewa ihe ọjọọ okwu ọnụ ọ dịba mkpa ahụ ọ bụ ihe siri ike anyị kwesịrị na-ekwu okwu ga na-akwalite mmadụ ka ọ na-eme ihe ọma n'ihi na ụwa anyị nọ n'ime chọrọ ndị na-eme ihe ọma a sịkwala na mmadụ na ihe ọma ọ na-eme a na-aba uru na ezinụlọ ezinụlọ ka m na-eleba anya n'ihi na anyị niile si n'ezinụlọ pụta ụmụntakịrị dị mkpa ịkụziri ha ịkwalite ha ka ha na-eme ihe ọma ụzọ esi eme ya bụ na ha mee ntakịrị nke ahụ ha jiri bụrụ ụmụntakịrị si ha na ha metara ya kụtụ ha aka na ubu makụọ ha si ha na ha metara ya ma na akọrọ ha aka akụọra ha aka nke ha metara ọtụtụ n'ime anyị bụ ndị nne na nna mgbe ọbụla anyị na-ekwu okwu bụ mgbe nwa anyị mejọrọ ihe o mejọ ihe anyị ekwugide nke ahụ okwugide nke ahụ na-abara ya mba ọ dị mkpa na a ga-abara nwatakịrị mba ọ dị mkpa na a ga-akụziri ya dozie ya olu mana mgbe o mere nke mara mma anyị kwesịrị ikele ya ekele ọ bụ ụzọ esi akpali ya ka ọ na-eme nke ọma ọ bụghị naanị ụmụntakịrị ka e kwesịrị ị na-emere otu a ndị di kwesịrị ị na-agwa nwunye ha mgbe ha mere nke ọma ha kpalie ha sị ha na ha mere nke a nke ọma ọ bụghị ichewa e, e, e, ọ malanụ ọ mara na ama m na o mere ihe ọma ga-emechi ọnụ ọ bụ otu ahụ anyị kwesịrị ị na-ekwu okwu ga na-akwalite onye anyị na ya nọ ka o wee na-eme nke ọma ọ bụghị na mmadụ anaghị eme nke ọjọọ anyị kwesịrị ị na-ekwutu nke ọjọọ hapụ ikwu ya ebe o buru ibu kwuo karịa nke ọma n'ihi na anyị nọrọ na nke ahụ dị mma nke ahụ dị mma ga na-abụ nke a ga na-elekwasị anya n'ihi na ịhụnanya na-ekpuchi ọtụtụ mmehie ọ bụghị ịhụnanya ka m na-ekwu okwu ya n'oge awa mana ọ bụ ịhụnanya mere eji hapụ ndị nke jọrọ njọ na-ekwu ndị nke ọma ka e wee na-akpalite mmadụ ime ihe ọma n'ihe akwụkwọ nsọ kwuru anyị ga-aga n'akwụkwọ nsọ n'akwụkwọ hibru isi iri akwụkwọ ndị hibru akwụkwọ ndị hibru isi iri amaokwu nke iri abụọ na anọ akwụkwọ ndị hibru isi iri amaokwu nke iri abụọ na anọ ọ si otu a ka anyị na-atụgharịtakwa uche na-arụ ibe anyị ịkpasu ịhụnanya na ọlụ ọma dị iche iche a nke atọgbuo m aga m agụkwa ya ọzọ ka anyị na-atụgharịtakwa uche na-arụ ibe anyị ịkpasu ịhụnanya na ọlụ ọma dị iche iche okwu ịkpasu ịhụnanya kpasuo ịhụnanya kpasuo ya kpasuo na ọlụ ọma dị iche iche a na-akpasu ya akpasu ọ bụ okwu ka a na-eji akpasu ya anyị kwesịrị ị na-ekwu okwu ga na-akpasu mmadụ ime ihe ọma kpasuo ya ọ bụghị kpasuo ya iwe kpasuo ya obiọma kpasuo ya ọlụọma kpasuo ya ịhụnanya ọ bụ ihe anyị kwesịrị ịna eme site n'ezinụlọ anyị kpasuo ụmụ gị ịhụnanya kpasuo di gị ọlụọma na ịhụnanya kpasuo nwunye gị ọlụọma na ịhụnanya kpasuo nwanne gị nwoke kpasuo nwanne gị nwaanyị ọlụọma na ịhụnanya kpasuo ndị enyi gị ha gara bụ ndị ori ma sị na mmadụ akpasuo ha ka ha mewa ihe ọma o gwara ndị na-ezu ori taa ihe ha ji nọrọ ebe ahụ kwesị ike na-eme ihe ọjọọ bụ na onwe onye kpasuru ha ime ihe ọma mgbe oge kwesịrị mgbe oge ya ruru nne na nna kpasuo na ụmụ unu ịlụ ọrụ ọma na ịhụnanya na nrube isi na nkwanye ùgwù kpasuo nu mmadụ ibe unu ịlụ ọrụ ọma kpasuo ndị enyi gị kpasuo ndị gị na ha na-arụkọ ọrụ n'ụlọ ọrụ kpasuo ha ịlụ ọma kpasuo ndị agbata obi gị nrụ ọrụ na ịhụnanya ọ bụ eziokwu na okwu abụ naanị ihe eji ebi ndụ agwa so mana ịkpa agwa ma ikwu ha okwu okwu ọma na onye na-akpa agwa ọma na-ekwu okwu ọjọọ ọ dị nọ mma anyị kwesịrị na-ekwu okwu ga na-akpali mmadụ ibe anyị ka o wee mee ihe ọma n'ihi na a sị na onye ike gwụrụ chọrọ enyemaka onye ike dị ọ ihe akwụkwọ nsọ ji si na mmadụ abụọ ka mma karịa otu onye n'ihi na ike gwuo otu onye onye nke ọzọ enyere ya aka enyemaka niile abụghị na ị ga-eji aka gị kulite okwu ọnụ ị ga-agwa onye ahụ okwu nkwalite ịhụrụ na mmadụ ike agwụla ya ije ozi ya ike agwụla ya ịhụ ndị mmadụ n'anya ọ ga-asị gị na ihe ọma ya mere ndị mmadụ na ihe ha na-eji akwụ ya ụgwọ bụ ihe ọjọọ gịsị ya hel ma gị nye ya okwu nkwali gwa ya sị na olileanya ka dị na ọ ga-ahụkwa ndị ga-ahụ ihe ọma ọ na-eme ma were ya kpọrọ ihe ma mata uru ọ bara mata mkpa ọ dị ọ bụghị inye ịhụ onye ike gwụrụ gị bịadata ya n'ala ị kwesịrị ịkwalite ya elu ọ bụ okwu ịhụ onye ike agwụla ya ịbụ ezigbo mmadụ ya sị na ezigbo mmadụ agbakwa uru ya bụ mgbe ka ị ga-eji nyere ya aka gwere okwu mkpali kpasuo ya ka o wee bido mewa ihe ọma o nwere mgbe ike na-agwụ mmadụ o nwere mgbe ike na-agwụ mmadụ ike ụgwụ mmadụ onye ọ chọrọ bụ onye ga-enye aka kwalite ya ọ bụ ihe a na-agwa anyị n'oge awa ndị a n'oge awa ndị a ịhụnanya na-ajụ oyi dịka e kwuru n'akwụkwọ Matiu isi iri abụọ na anọ ọ sị n'ihi na ihe ọjọọ ga-aba ụba na ịhụnanya ga-ajụ oyi ịhụnanya jụọ oyi ekwesịrị e inwe onye ga-eme kpalite ịhụnanya akwụkwọ nsọ si ma anyị na-akpasu ibe anyị ịhụnanya na ọlụ ọma dị iche iche anyị kwesịrị ị na-eme ya ọ bụghị naanị n'ụlọ ụka mana ezinụlọ ma n'ụlọ akwụkwọ ma n'ụlọ ọrụ anyị kwesịrị na-ebu ndị ga na-akpasu ọ bụghị mgbe ọbụla anyị na-ekwu okwu ọjọọ onwe onye na-enweghị ọrụ mgbe ọbụla anyị na-ekwu ihe onye a mere ihe ọrụ ya bụ anyị kwesịrị ị na-ekwu nke ga-akpalite onye ahụ ya eme ihe ọma onye ọbụla ma nwoke ma nwaanyị ma ụmụntakịrị chọrọ onye ga na-agwa ha okwu nkwali anyị kwesịrị ịbụ ndị a ga na-anụ okwu nkwali n'ọnụ anyị n'ihi na ọ bụ ihe a gwara anyị mee akwụkwa na ihe kwesịrị omume anyị makwa na anyị mee nka anyị ga-ahụ ọdịiche n'ime ndụ nke anyị nwa na n'ime ndụ ndị anyị na ha na-emekọrịta ndị ezinụlọ anyị na ndị agbata obi anyị ọ dị m ezi mma n'ihi na anyị ekpekọrịtala kwuo okwu ndị dị ochie ọ bụkwara na anyị nwere ajụjụ n'ime ihe ndị a anyị na-ekwu nwere ihe chọrọ ka anyị mata ma ọ bụrụ na okwu anyị na-ekwu na ọ na-abara gị uru na ị na-enweta ngọzi n'ime ya na ọ na-enyere gị aka biko mekwa ka anyị mara mekwa ka anyị mara uru ị na-erita anyị ga-achọ ịnụ ihe gị onwe gị chere n'okwu ndị a niile anyị na-ekwu onye nwe gọzie gị onye ọma na-ege ntị anyị ga-ahụkwa mgbe ọzọ ka emesịa n'ịhụnanya nke kraịst ka anyị ji obi ụtọ na-ekele onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ nnamdị ogidi imeela na ndụmọdụ nke iwetara anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka mara chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso dere na anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com maọbụ awrnigeria at yahoo dot mara na anyị ga-ege abụ nke pụrụ iche ma nabatakwa onye mgbasa ozi onye ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ tupu anyị na-anụ oziọma nke ụbọchị taa na abụ ọma ka anyị gbalịa mara na anyị nwere ike ige oziọma nke taa na www.awr.org ka itinye asụsụ Igbo ekele niile dịkwa ike dịkwa ọtụtụ ngọzi ya na mbara aga m eje kuru nna aga m eje nna aga m nna dị n'igwe mma ọ na

n'aka ekwensụ n'ime mmehie ya n'ime nsogbu ya nna onye bi n'eluigwe nwere ọnọdụ ọma ọ na-asị m ma m lọghachi onye onye obibi ebe obibi mma ịmụgba m eje nna eje nna m nke taa nke si m ga-ebilila kụrụ nna m nna m ga-asị m ndeewo ka anyị wee bilie lakwuru nna anyị unu emeela ndị gbụrụ anyị abụ nke taa anyị na-asị ka mara chineke na udo ya nọnyere unu n'aha jizọs amen nwanne m nwoke nwanne m nwanyị ezi onye igbo na-ege ntị n'oge nke a ọ bụ ngọzi nke jehova mere ka ọ dị ire otu a ọtụtụ nọ n'ụlọ ọgwụ ọtụtụ na-asụ oke ude lute ọrịa laramahụ la mmekpa ahụ dị iche iche ha enweghị ohere nke a ma ohere ke na jehova bụ chineke nyere anyị ka anyị si ya mma mma obi dị m ụtọ n'ihi ohere nke a ịtụgharị e uche n'okwu nke onye anyị anyị ngala akwụkwọ nsọ ihe ọgụgụ nke akwụkwọ nsọ anyị ga-abụ site n'akwụkwọ Matiu ozi ọma dịka Matiu dere ya isi nke iri na itoolu ịtala amaokwu nke iri na ozi ọma dịka Matiu dere ya isi nke iri na itoolu ịtala amaokwu nke iri na isii ruo ebe m ga-agụsị ya ọ sị ma lee otu onye bịakutere ya sị onye ozizi ọ bụ ezi ihe gịnị ka m ga-eme ka m nwee ndụ ebighị ebi ma ọ sịrị ya gịnị mere ị na-ajụ m ajụjụ banyere nke bụ ezi ihe otu onye dị nke bụ ezi onye ma ọ bụrụ na ị na-achọ ịba n'ime ndụ ahụ debe ihe niile nyere nyere n'iwu ọ sị ya ole jizọs wee sị egbula mmadụ akwala iko ezula ori agbala ama ụgha sọpụrụ nna gị na nne gị na onye agbata obi gị n'anya ka onwe gị nwa okorobịa ahụ sị ya ihe ndị a niile ka m ribara ama gịnị fọdụrụ ọzọ ime jizọs sịrị ya ọ bụrụ na ị na-achọ ka ịzụ oke laba ree ihe niile ị nwere nye ndị ogbenye ị ga-enwekwa akụ n'eluigwe bịa kwaso m ma mgbe nwa okorobịa ahụ nọrọ okwu a ọ lara na mwute n'ihi na ọ bụ onye nwere ihe rie nne ebe ahụ ka m ga-agụsị ya bụ amaokwu nke iri abụọ na abụọ isiokwu anyị nsị, gịnị ka m ga-eme keta ndụ ebighị ebi gịnị ka m ga-eme keta ndụ ebighị ebi ha ọgụgụ na anyị ngụrụ anyị ga-ahụkwa ya ọzọ n'oziọma dịka luk iri na asatọ amaokwu nke iri na asatọ ruekwa nke iri abụọ na atọ ụka bụ otu ụka kama oziọma dịka luku tụrụ ụfọdụ ihe wee ule laa katachafụghọ akwụkwọ nsọ gwara anyị na nwa okorobịa bịakwutara jizọs jụọ ya ajụjụ ndịkwa n'oke mkpa ajụjụ ka ọ jụrụ bụ ajụjụ mụ na ala bụ laa ịjụ n'ihi lọọ bụ ihe kacha mkpa nye mmadụ ọbụla ndị ndụ taa nduke na anyị mbi abụghị na ọ bụghị ọfụta obe akwụkwọ nsọ agbaala ama la nduke na anyị mbi lọọ naanị nwa oge lọọ dị mkpirikpi lọọ dị mkpụmkpụ lọọ na-agabiga agabiga ma lọọ dị nduke nka mkpa ndịla iru akpọrọ ya ndụ nke ebighị ebi la ndụ ebighị ebi ahụ kwanụ lọọ bụ ihe jizọs kraịst si bịa nwa ọnwụ n'elu obe kalvarị ya mere onye mbi ndụ nke ugbu a na-eri na-aṅụ na-atụ ngwere ahịa ya na-agagharị ebe niile ma ọ naghị eche uche banyere ndụ nke a mbịataliru bụ ndụ nke ebighị ebi onye ahụ amaghị ndụ ebi adịghị ebita ya ya mere ajụjụ a nwa okorobịa m bịara jụọ jizọs bụ ajụjụ dị oke mkpa mụ na labụ m kwesịkwara ịda ajụ ọbụna ugbu a ezi onye ọ bụ gịnị ka m ga-eme keta ndụ ebighị ebi onye a bụ dimkpa lala ọ bakwara ọgaranya a makwara aha ya ma ọ matara sịla ihe dum ya nwere ezura ya oke ma ya adịghị kata ụka ndụ ebighị ebi ya aga m ịsị lakena bụ ezi ajụjụ lee onye ahụ nchetaranụ jụọ ụdị ajụjụ a bụ ezi onye ma anyị hụrụ ihe mmenụrụnụ mgbe jizọs kraịst m gwara ya ihe ọ ga-eme keta ndụ ebi ebi a ọ sị ya debe ha e nyere n'iwu ịmara na ha nọla ya sọpụrụ na gị nne gị enwela anya ukwu egbula mmadụ ezinụlọ ori akwala iko ọ gwara jizọs ndị a wee niile da-egosi amarachala mgbe kemgbe mbụ nwata adị m ihe ilebara ya anya na-edebe ya ọ dị ihe ọzọ fọrọnụ gịnị ka ọ fọrọ n'ime akwụkwọ nsọ gwara anyị lee akwụkwọ ilu isi nke iri na anọ akwụkwọ ilu isi nke iri na anọ amaokwu nke iri na abụọ ilu isi nke iri na anọ amaokwu nke iri na abụọ ọ sị ụzọ dị nke ziri ezi n'iru mmadụ ma nsọtụ ya bụ ụzọ niile nke ọnwụ ụzọ dị nke ziri ezi n'iru mmadụ ma nsọtụ ya bụ ụzọ niile nke ọnwụ nwa okorobịa ahụ evurulela obi n'ụzọ iketa ndụ a ndụ ka ebighị ebi lọdị ụkpụrụ ya aghaghị ilezi nsọ anya deme deme deme deme ya deeme ya otu a lee eh, ga-eketa ndụ a ma akpọ nsọ si e na ụzọ dị nke ziri ezi laa anya ka mmadụ ma ụsọtụ ya bụ ụzọ niile nke ọnwụ mgbe ọ dị ịjụ jizọs dịghị ihe m fọdụrụ m ime akwụkwọ nsọ dị ime ka o doo anya anya la jizọs kraịst gụrụ obi ya nke ọma bịa matasị he wuo lekwasịrị anya o chere m ga-ewetara ya ndụ ma kpọmkwem na ihe ndị a agaghị eduba ya na ndụ jizọs asị ya laa ree ihe wee nwere gwere ya zụọ ndị ogbenye bịa bịa bụrụ onye na-eso ụzọ onye nwaanyị m kwurula jọn oziọma dịka jọn isi nke iri atọ amaokwu nke iri atọ na ise oziọma dịka jọn isi nke iri na atọ amaokwu nke iri atọ na ise nke a ka ndị niile ga-eji mara na unu onwe unu bụ ndị na-eso ụzọ m ọ bụrụ unu ahụrịta onwe unu n'anya kraịst mere ka o doo anya na otu ọkpụrụkpụ ihe laghaghị ịdị n'ime obi anyị dịla ndụ anyị bụ okwu a kpọrọ ịhụnanya nke na bụ ihe nkọrọ n'obi nwa okorobịa jizọs hụrụ ya lọkọrọ n'ime obi ya dị ejide ihe m fọrọnụ m ime o buru obi lee ya eleziela anya na-edebe ha wee n'elu ọ dịka ya laesila laọbụ oke fọrọ jizọs asị ya ee ee ide edebe ihe ndị a ma enweghị ịhụnanya m n'ime obi m n'ime obi gị la ọ dịghị uru ọbụla gị ọ bara akpọ ndị kọrent isi nke iri na atọ hetala amaokwu nke mbụ rue na nke asaa onye nwe anyị gbara ama ya sị asị na eji m asụsụ dị iche iche nke mmadụ na nke ndị mmụọ ozi na-ekwu okwu ma enweghị m ịhụnanya aghọwo m ọla na nra ara ma ọ bụ aja ọla na-ada ụda a sịkwa na enwere m onyinye ivu amụma matakwa ihe omimi niile na ihe ọmụma niile a sịkwa na enwere m okwukwe niile nke mere m ga-enwe ike ibubiga ugwu ma enweghị m ịhụnanya abụghị m ihe ọbụla a sịkwa na enwere m ihe niile ewere m ihe niile m nwere zụọ ndị ogbenye a sịkwa na arara m arụ m nye ka e wee m ọkụ ma enweghị m ịhụnanya ọ baghị m uru ọbụla nwanne m nwoke nwanne m nwanyị ịhụnna lahe ichere mba ụzọ nke nga iduba agha la ndụ ebighị ebi abụghị ihe ndị mkpa ihe ndị mkpa bụ ihe onye nwanyị kwuru onye nwanyị nsị mgbe anyị nwere ịhụnanya ya n'ime obi anyị lọbụ ya ga-aga iduzi anyị ịṅa ntị mara ụzọ anyị ga-eji jee ije n'ụkpụrụ ya ma debezu ihe niile o nyere n'iwu ya kọwasị ịhụnanya nwere ogologo ntachi obi o nwekwara obiọma ịhụnanya adịghị ekwo ekworo ịhụnanya adịkwaghị anya isi ọ dịghị afụli onwe ya elu ọ dịghị eme ihe na-adịghị mma n'anya ọ dịghị achọ ihe nke aka ya oke iwe adịghị ewe ya ọ dịghị agụ ihe ọjọọ emere ya nwokorobịa njụrụ dịghị ihe ọ fọdụrụ m ịhụnna nkọwa nke onye nwaanyị banyere okwu a kpọrọ ịhụnanya ọ dịghị aṅụrị ọṅụ n'ime ajọ omume ma ọ na-eso eziokwu ṅụrị ka ọṅụ ọ na-anagide ihe niile na-ekwere ihe niile na-ele anya ihe niile na-enwe ntachi obi n'ihe niile ịhụnanya adịghị ada mgbe ọbụla nwanne m nwoke nwanne m nwaanyị ịṅa ntị debe niile chineke nyerela iwu iji ije n'ụkpụrụ ya niile meta ya n'ụzọ nga iweta otuto onye aha nsọ ya wetara anyị ndụ ebi ebi n'ikpeazụ bụ mgbe anyị nwere ịhụnanya ya n'ime obi anyị ngwanụ ka anyị rịọ jehova ka o tinye ịhụnanya ya n'obi anyị n'ihi lọbụ ya bụ ọtụgwa anyị ga ejiketa ndụ ahụ anyị budata isila ekpere chineke anyị meela narị otuto anyị na-arịọ ka inye anyị ịhụnanya n'ime obi anyị nke gị nyere anyị aka iche iche n'ụzọ nke gị na n'aha jizọs kraịst onye nwe anyị amen gịnị ka m ga-eme wee keta alaeze chineke aga m eje ije n'ime mmụọ nsọ nke a bụ oziọma nke sitere n'ọnụ nwanne anyị nwoke adiele chukwuemeka wisdom anyị na-asị ka mara n'udo chineke chia n'ime ezinụlọ gị otu aka aka anyị jikwa na-ekele ndị bụrụ anyị bụ ọma ndị Zion Heralds anyị ga-ebili lakwuru nna anyị n'aha jizọs amen ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị bụ na ọdị ajụjụ nke chọrọ ka anyị leba anya igbo ọma na-ege ntị rutena anyị nso na adreesị ndị a 0706 363 7224 0706 363 7224 mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso imeela Chineke anya onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo